ụtụtụ ọma ndị ọma na-ege m ntị n'olu ọha na eze ndị igbo na abọla chi aha m bụ ezi nwada Peggy anyị ka na-elebakwa anya na ihe gbasara ihe omume omenala igbo ebe anyị ga-eleba anya n'ụbọchị nke taa bụ emume gbasara iri ji ọhụrụ gịnị bụ iri ji ọhụrụ n'ala igbo iwe ajị maọbụ iri ji ọhụrụ bụ emume ndị Igbo na-eme kwa afọ na ngwụcha mmiri na mmalite ọnwa asatọ. Emume Ịwa Ji maọbụ Iri Ji bụ emume a na-eme na mpaghara ọdịda anyanwụ nke Afrịka niile, nke kachasị n'obodo Naịjirịa n'obodo obodo Ghana nakwa mba Afrịka ndị ọzọ, ma tinyekwa nke a na-egosipụta njedebe ahụmihe ubi nakwa mbido akụmihe ubi oge ọbụla. Ji bụ ihe owuwe ihe ubi mbụ a na-aghọta, ọ bụkwa nke kachasị mkpa na mpaghara obodo Afrịka dum. Emume Ji Ọhụrụ bụ emume nke gosipụtara mkpa ji dị omenala ndị Igbo. N'uhuruchi tupu ụbọchị ahụ a na-eri ji maọbụ tupu ụbọchị a na-awa ji, a na-ebu ụzọ wepụ ji ochie niile site n'afọ gara aga. Nke a bụ n'ihi na ndị Igbo kwenyere N'afọ ọhụrụ ga-amalite site n'ihe dị ụtọ. Ọ bụ ezie na a na-eme omume ihe iri ji maọbụ ịwa ji, ọ bụkwa ezie na emume a nwere ike dị iche iche n'otu obodo ruo obodo ọzọ. Ụfọdụ na-ajụ kedụkwanụ ka esi eme ya bụ omume ịwa ji a? Mgbe dum Na mmalite nke emume ịwa ji a (maọbụ ewuwe iri ji), a na-ebu ụzọ enye ndị chi na ndị nna nna mbụ ji a tupu ekesara ya ndị obodo. Nwoke kachasị okenye dị n'obodo ahụ, onye eze maọbụ onye chiri echichi, na-eme emume ịwa ji a. Nwoke a na-eweta ji nye Chukwu ama. na nna nna ya site n'igosi Chineke ekele maka nchebe ya na obiọma ya, idu ha site n'oge ruo n'oge owuwe ihe ubi. Mgbe emechara ekpere nke ekelere Chineke, ha na-eri iji mbụ n'ihi na ha ekwenyere na ọnọdụ ha nyere ha ohere nke ịbụ ndị agbata obodo ha na chi nke ala ahụ. A na-eme ememme ndị a iji gosipụta ekele nke obodo ahụ nye chi maka ime ka ihe ubi ahụ nwee ike ime nke ọma. A na emekwe nke a n'agbanyeghị mgbanwe ndị dị ugbu a n'ihi mmetụta nke ụzọ Kraịst. Nke a kọwapụtara na ndị Igbo bụ ndị ọka ome," ndị okpukperechi nakwa ndị na-enye Chukwu ekele. Anyị ka nọkwa na ihe gbasara ihe omenala Igbo. Ụbọchị ọzọ aga m ewetara unu maka ejiji maọbụ ekike ndị Igbo. Aka m bụkwa ezigbo enyi gị ahụ ezi nwada Peculia Nnamdi onye ị nwekwara ike ịkpọ peki Peace na nkenke. Ị nwekwara ike ịkwụtụrụ m site na akara WhatsApp m na akara anọ otu. asatọ anọ isii abụọ ise ọzọ efu asatọ e, otu atọ anọ otu asatọ anọ isii abụọ ise nke pụtara n'okwu Bekee 081 341 84625. Ị ike ikwuturu m n'akara WhatsApp m a, aka m bụkwa ezigbo enyi gị ahụ. Ka emesịanụ.